AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrịghị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany lowrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa nwa chineke ọma na-ege ntị obi ụtọ ka m ji na-anabata anyị n'ihe omume nke ụbọchị taa arịrị anyị bụ ka amara chineke na nduzi ya nọnyere anyị n'ụbọchị taa ka anyị were akwụkwọ nsọ mgbe anyị ga-adụ onwe anyị ọdụ n'akwụkwọ ilu isi iri na asatọ amaokwu nke iri abụọ na otu ọsi otu a ọnwụ na ndụ dị ire n'aka ụzọ ndị na-ahụ ya n'anya ga-eri mkpụrụ ya amen ma na-arịọ gị onye nne gị onye nna ka anyị gbalịa kwa iri anyị nga gị nwanne m nwoke nwanne m nwaanyị ka anyị kwa ire anyị nga mara na ọnwụ na ndụ dị ire n'aka obere okwu a ka m ga-ahapụrụ anyị n'ụbọchị taa ka anyị wee gee abụ nke ndị ụmụọma end ministers ga-enye anyị abụ ahụ ọ bụ abụ ọ bụkwa okwu nke chineke ka anyị gbalịa gee ntị ka anyị gbalịa tinye uche anyị n'ime ya na ire dị ntakịrị ka anyị gbalịa rịọ Chineke amara nke anyị ga-eji wee mara ihe anyị ga-ekwu mgbe anyị ga-ekwu ya na otu anyị ga-esi wee kwuo ya gee abụọ ọma Chineke ga-agọzi anyị niile n'aha Jizọs amen Daily n'ezie abụọma ka unu nyere anyị okwu Chineke ọma ka unu nyere anyị anyị na-arịọ ka ịhụnanya Chineke na amara ya nyere anyị aka ka anyị niile wee kwanyere anyị nga n'aha Jizọs amen ụmụọma ka ịhụnanya Chineke baru n'ụba n'aha Jizọs amen ezi nwa Chineke ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị na ị nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot maọbụ awrnigeria at gmail dot nwa chineke ọma na-ege ntị anyị ga-anọ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche wer a a seventh day adventist church choir aba east central ọ na-eme na abụọma nyere anyị n'ụbọchị taa onye ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche mara na ị nwere ike ige ozi nke taa na arrg gị tinye asụsụ igbo www.awr.org chekwụta itinye asụsụ igbo ndị anyị ndewo nụ ana m ekele onye nwe anyị n'ihi ịdị mma na ebere ya ebe anyị nọ ụbọchị kecha n'oge awa a anyị gaje nụ okwu chineke tupu anyị aga n'iru ka anyị kpere onye nwe anyị nna anyị meela n'ihi iru nyere gị ekele dịrị gị n'ihi ndị niile dị na-anụ olu ụmụ gị n'ikuku kwee ka okwu gị na-ada ka ọ bụrụ ha ga-eda n'ala dị mma gọzie ndị niile na-anụ uru onye na-ekwu n'ime ihe niile ka ebulie ha nso n'ime ndụ anyị na aha jizọs onye nwanyị amen isiokwu anyị n'ụbọchị taa bụ na mbụ chineke n'akwụkwọ jenesis isi mbụ lamaokwu ke mbụ akwụkwọ nsọ na mbụ chineke kere eluigwe n'ụwa ọtụtụ ihe na-achọ iwere ọnọdụ mbụ n'ime ndụ ụmụ chineke n'ụbọchị dị taa dịghị ihe nọ na mbụ n'ime ndụ gị dị ka ị na-ege ntị n'oge awa ọ bụ gịnị bụ ihe dachiri gị obi ọtụtụ ndị na-agbagharị n'ihi ndọndọ ikike ọchịchị ụfọdụ na-agbagharị n'ihi ego ụfọdụ na-agbagharị n'ihi ihe ụtọ ụfọdụ na-agbagharị n'ihi ịchọ ọdịmma nke onwe onye ọtụtụ mgbe ikpere chineke bụrụ ihe a na-anaghị eme dịka o si kwesị onye bụ onye mbụ na ndụ gị mgbe onye nwe anyị na-enye okwu ya na iwu nye Mosis akwụkwọ ọpụpụ isi iri abụọ amaokwu nke atọ si gị enwela chi ọzọ tinyere m ihe ọ bụla gadachi obi karịa chineke aghọọla chineke dịghị ihe bụ ihe nọ na mbụ la ndụ gị dịghị ihe eji esi aba esi aba ọ bụ gịnị ọ dị mkpa ka anyị ghọta na chineke anyị bụ onye kwesịrị nọ n'isi ndụ onye ọbụla n'ime anyị niile anyị kwụwa chineke n'ihu n'ihe ọbụla nke anyị na-eme ọ bụ ya bụ na ọ dịrịla mkpụrụ obi anyị na mma na jenesis n'ebe a na-akpọ anyị oku dịka na mbụ chineke m malitere ike eluigwe n'ụwa ihe ọbụla anyị na-eme na ndụ a na mbụ ya anyị kwesịrị iji chineke kwụọrọ ebe ọbụla anyị na-aga ihe ọbụla anyị na-eme n'ụbọchị taa ma ibilila ụra ibufe ụzọ chọọ iru chineke tupu ga-eriwe nri n'ụtụtụ a ịkpọfu chineke pụọ ya mma mma kelee ya tupu na-aga na-aga ebe ị na-eje ịkpọkụrụ onye nwe anyị ka o duo gị ihe ọbụla gị na-eme anyị kwesịrị ịkwụwa Chineke n'ihu na mbụ bute onye nwe anyị were bute ụzọ n'ihe ọ bụla gị na-eme otu onye ngọrọ bụ sị onye buru chi ya ụzọ ya gbagburu onwe ya n'ọsọ kwee ka chi gị buru gị ụzọ abịa bụ na ihe adịrịla anya mma ụfọdụ na-ehota aha chi dị iche iche dị ka onye amamihe na-ekwu david akwụkwọ abụọma 20 isi iri abụọ ahịrị nke asaa ụfọdụ na-ehote ụgbọala ụfọdụ na ehota ịnyịnya ma ahụ anya onwe anyị na ehota aha chineke kedu ihe ị na-ehote na mbụ gịnị bụ esi abaghị kedu ihe ị na-akpọ ihu n'ụtụtụ tupu ị na-eme ihe ị na-eme ihe ahụ ị na-akpọ ihu n'ụtụtụ bụ chi gị anyị kwesịrị iji chineke kwụwala ihu na mbụ n'ihe ọbụla anyị na-eme ya enwe ike iduzi anyị lọkụ anyị duzie anyị ije anyị duzie anyị lakọla uche duzie anyị la agụmakwụkwọ duzie anyị la ọbụna njem anyị na-eme na iri anyị na-eri onye nwe anyị zụrụ ka emee n'imere anyị ihe ndị ya oge niile na mgbe niile ọ dị mkpa ka anyị kwụwa Chineke n'iru n'ihe ọbụla n'obodo ọbụla ezinụlọ ọbụla ebe ọbụla anyị na-achọta onwe anyị ka anyị were Chineke kwụwa n'ihu ihe dum ga-adị mma dịka uche nsọ si dị amarala m na gị onwe gị anụwo dị ka ị nụrụ ya mgbe chineke malitere ike ihe na mbụ ya sị ka ihe dị ihe adị n'otu aka tupu anyị na-ekpe ekpere n'oge a ị na-ebute chineke ụzọ n'ihe niile ana m agwa gị na ihe ga-amụ n'ụzọ gị ihe ga-amụ n'ezinụlọ gị ihe nke onye nwe anyị ga-amụ n'ebe ọbụla gị nọ dị ka ọ sị ka ihe dị ihe adị n'ihi na ibutere butere ya ụzọ n'ihe ọbụla gị na-eme ihe ga-awa lebenụ anyanwụ ụtụtụ awaala n'akụkụ n'oge awa ana m echọta igwe fụ anya ka ime mmụọ hụ nọ n'ihi na ịkwụla Chinekere ihu la anyanwụ ụtụtụ awalara gị ọ dịla mkpụrụ obi gị la mma gị ezinụlọ ya dịrị otu a dịka uche nsọ Chineke si dị n'aha Jizọs Kraịst onye nwe anyị amen anyị kpere Chineke anyị nna anyị ka eluigwe imeela n'ihi okwu gị agụ onwe gị emewo ka ọ pụọ n'oge awa n'ike biko nyere anyị aka ka anyị kwụwa gịlị ihu mgbe ị na-achọta anyị kwụwa gịlị ihu nyekwara anyị aka ta anyị kweghị ka ị anyị aka anyị kwụwa gịlị ihu n'ime ihe niile ka ọ dị mkpụrụ obi anyị la mma n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen amen imeela onye mgbasa ozi nwa chineke tere mmanụ ii nwa aka mma na ọma nke pụrụ iche wetara anyị n'ụbọchị taa arịrị anyị bụ ka chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike amen ezi onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com maọbụ awrnigeria at yahoo dot mara na ị nwere ike ige ozioma nketa na www. awr.org gị tinye asụsụ igbo arụ ekpere anyị n'ụbọchị taa bụ ka chineke nọnyere mmadụ niile ka anyị wee dowe chineke dịka onye mbụ n'ime ndụ anyị ọ ga-enyere anyị aka ọ ga-agọzikwa anyị n'aha jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary guine lawrence na si echi ka anyị zukọkwa ndewo